Ọmọ. Yàrá ni wẹ̀ka. Ṣé ìbúdó? Ẹsẹ̀. Amadike. Amadike ló ń yẹ. Amadike ló ń yẹ. Bọ́s. Amadike. Oge ìbò. Oge ìbò. Ayọ̀. Ọmọ lọ ọmọ ọgbà ọmọ ọgbà. Amadike. Ọzọ bí ọmọ. Ọzọ bí ọmọ. Amadike. Amadike. Owó ìnà. Owó ìnà. Owó ìnà ó yìí ó kọ yìí. Aha nna m. Owó ìnà. Owó ìnà. Amadike. Ayọ̀ abasa sikọtù. Nínú ọdún náà fèrè. President. Okay. Then, yàbí àbí tó ń ta ọdún náà fèrè bẹ́ẹ̀ náà. Ọjì ọjì. Ndò ndò ndò ndò ndò ndò ndò ndò. Onye nọ nke ya jụrụ. N'ekwe ndị ka Honorable Victor Ume, Honorable Senator, unu maara ya amaala, dị ndị otu ya. ndị a na-akpọ ndị otu nkwu wee bịa n'ogbu igwe ndị ise sị ka anyị na-akọ elu ọya abara gị oriakụ ọya abara gị my prọfesọ ijeogo chineke anyị na-agba gị na ele igwe ndị ise kwuru ka ọ dị na etinye ji anyị egwofe egwofe na ejere anyị ije ahụ ejikwa na-arụ ike ahụ ejiri akpakụrụ ihe nwe enwe ego ịkpa ya adị mma mana dị na udo nke jiri ụlọ ya dị mma mana dị na wee were nye wee kee anyị n'ihu chineke anyị na-aya na-erepụta anyị eme mgbagbu ụgwọ ara dị ya mgbamgba ara dị ya ere aghachipụrụ anyị ji ọnụ anyị wee kwuo n'ahịa eje ọnụ mmadụ nwanụ chineke chineke anyị wee na-aya ọrụ ka ajụ na-ewefere ewefu mba ebi ebe sefu adịla unu mbibi anyị arụ ga arụ gego ji na ebe wee kpọrọ ọnụ gbasa dị na-aga ba anyị sara anya kọwa anyị anyị echiwego mma mma anyị kwuru na ba mgbe satọde Eh? onye ọwụ na ji ya achọpụta onye yi mara ada ọkụkọ nwere nwekwe ọsọ anyị anya na ije n'ihi amaghị egwu kwuo na ihe chọrọ ije ere m igwe na ichepụ yara nke ọdụ anyị wee na-arịọzi gị the honorable senator amadike ndị da majestic da manya kuya ce na farge ciki har ba shi ce zuri ko da gobe a rashin ne ba ta tsoro da fa yi da dadi duk gongo duk gongo na ba ne bem zo thank you um isso onye isi ndị ndị pati lp não na wọdụ 1 and 2 agbagwo egwu agbagwo ka uche dị ya na amara ede onye isi pati na nkatị ihe eme ka ndị ogologo n'ugwu na ịga ihu niile kwuchide adịghị ọ na-ekwe m nkwa niile na nye gị ji ihe eje nyere m mkpọmkpọ anyị na-ekwu na kepital iri na ara akụrụ akọrọ jebego o jebego mgbe e wee nọrọ na seneti wee na-etinye ego ɛwɔ sɛ nka de mu omi wɔ nyina ka na ɔyɛ na ɔwɔ ka iwa na ayɛ ɔwɔ lɛkun na ɔba akana de na ɔmo pati ne ti ti na wɔn ɔba akana mo yi na ɔkɔkɔ ɔna ewu ayikana ɔmo akɔ ɛnti ɔna ɔkɔ na ti ɔna ɔkɔ na akɔ bi ɔna ti o kɛlɛ ɔkɔ na akɔ bɛbɛ na aba mo ma

que ekwentị n'isi ekene m ụlọ n'isi ekene m ụlọ ekene m ụlọ Your Majesty. Why are you making argument? I'm not going to I can't do. Your Majesty. Your Majesty. Igwe Nise. His Royal Highness Igwe Seban Osilo. Ormanus. Oye Musaban. Igwe Ormanus Osilo. I cancel the first one. Uh, I withdraw. Apologies. He said, I mean, he said, uh, look at the table. When they are, when I forget that, I'm on a, uh, only a brief ìpínlẹ̀ mọ̀jẹ̀sì olóògbé èké olóògbé ọ̀nà

Ewébọ̀nù. Nìkàf. Civic center. Civic center ayọ. aí a ayọ adọbiri adọbiri. Igwe mụ na ndị Labour Party so bịa. Ibe Labour Party team. Uh, Eburu my wife. Mụ a osi imperial candidate Labour Party Anambra Central. Prọfesọ Lilian Orogwu do Labour Party candidato ɔka ma kansa federal constituency professor ɔlẹ́yìn ní ọ̀fọ̀rọ̀ rẹ̀ bg wusu a ɔyɛ ɔlọ́lẹ́yìn prince ne yɛ local chairman local government gbẹ̀mbọ̀ national chairman ɔmọ kahara na politics ɛla uh, ayé na egwin na nido jùlọ ɛsɛ fún kẹkẹ candidate for house of assembly ɔka start two. na wee None of ndị the campaign team anyị. As a job, maka na ọ na ndị elu test n'ihe ọ na aga O ọ na-aga, ya atụ Ọ yiri njem na-adị maka na akụ m ekpo. na akụ m ekpo. Enwere ya ekenye ọkpa mba na-adọ nke ahụ. Ekenye ndị ọkpa nke a na-adọ ya. ebe ndị ga-agba m ụta ma a na-agba ala na-aga na-aga ibobe agụleri ka nwoke a na-abịa ụba agụleri ọ onye agha ka ọ na agụleri ọzọ ka m obi ọrụ gọvanọ ndị ojian wee jee gbakọọ oge ya usoro igwe agụleri wee sọ na ihe nwoke a mere agụleri nwere onye ọzọ megoro ya kemgbe nwụrụ ejiri onye ọzọ ibobe agụ elu agwa ndị ebe a na mmiri ọmakọrọ ịba nwoke tinye ya n'ofe tinye na o mere ibe na o mere wee kpọọ m ọ ya bụ ife anya na-atụ ndị mmadụ egwu na-aga onye na-emetụ aka tinye a na-achụgharị onye ife mana ije anyị na-eje aka tụrụ ya maka na ndị ọrụ na ha mechichala n'ụzọ gbachie ka dobo dị malitere ntụrụ ga-esi na nke a ụzọ 24 hours after na-azọ prezidenti ntụrụ ka ndị kwado ka ọzọ prezidenti ọsụkwa na na-achọrọ ịzọ na na-eme na-azọ prezidenti na-azọ sineti a na-eme na

zụọ n'ugbo zụọ na na mọta bịa asị na e na ịma ndị na-ekwu akwụkwọ asị na nke ọkaka eh, na ndị a emetaghị ihe ndị na mana dị mkpa bụ ọnọdụ ndị Igbo na-adị adịrọ igwe ma anọ n'ọrụ a 20 na ndị Igbo ka ọgụ na ụlọ mmadụ anụrụ ndị Igbo ọbaka ma nwere nnukwu mmadụ ego m aka m onye mkpasu iwe were ego m tụọ ya nga maka na enwere m ọpọtuniti ịkpata ego na politiks mana ekwere m mere ndị ibe m na nchọmeta ozi adịrị ndị Igbo mma ka m jee seneti ibe ndị na-ekwu ebe ahụ ọ bụrụ ndị na-ebe ahụ enweghị ọnụ ha nwere ọnụ mana ọnwụ ga-ekpọrọ ekwu ma adị m atụ ụjọ achọwa nke ndị Igbo ala ma etie onye asọrọ na agụ ibe na naijiria agwa m ya ebe obi n'ugbo ma buhari ana achọrọ iji buhari atụ na ọkpọrọ ndị dị maka onye ahụ ozi kwuru na na-ahụ iwe mana ọ bụrụ ụgwọ ya eziokwu ọjọọ na onye nke akwụkwọ I stood at the Senate and defended our people in various ways. If I begin to enumerate them, we will leave here. But I know that most of you followed my activities in the Senate.

If we document what the traditional leaders have said about me during my courtesy visits, mana Oworonye ndị Igbo jọrọ onye sineti a kịta na-abụghị because of what I have done. Because of what I have done. Onye ilo na ndị ilo mana ibe njem afọ go emenwe ọ dịkwa jide gbaa m abụọ ka ma abụọ ọka na-ahịa ibe wedegote dọkụmenti oje ebe etu ọnụ na m etu ọnụ maka na onye ahụ fụrụ ụkwụ n'ihu ụlọ ejego kọt 63 times 63 times sọsọ ofu ka m rụzuru ndị gbara m akwụkwọ akpa ahụ sọsọ ofu a na-adịmadị maka mmadụ akwụkwọ akwụkwọ mgbọrọ na ndụ m ahụ only two six ndị ọzọ mmadụ na-agba mmiri ana m efolo the law adị m adịghị ndị siri ike abụghị ọbụla onye bụrụ nke ikpeazụ a uche gị eji agba m akwụkwọ na nomination m na na Labour Party adịghị ọbụrụ na sọpọtụ ya ma na akwụkwọ aba dị ọgụ ọ bụrụ ọrụ ukwu edemede jọjmenti nwere oge na baya ume abịa na mmadụ azụzụ na mmadụ azụzụ ma ọ bụ ọka na mmadụ ugwu na nke ibe m na-ekwu na ya na abalị ịnọ maọbụ ịtọ dị n'ihu agwa gọọmenti ọ bụzie na ọ dịghị ịtọ ya ochekwu unu eweta oge na akpa ya n'aka ọ gawa ebe na-ekọwa na ebe ya ya ekwusiri na ibe m na-ekwu eh, a ga-enye ogene ka e eh, n'obodo ọbụla nwaanyị ga-enye ụmụ ghọrọ ọjị ofu aga ya arụ ọjị ɛnɛnare kyɛbaano nama keesi a nekopue ɛkpɛ na apio gɔọmenti ayɛ n'egye chineke ma nke n'eziokwu maka na ọhụrụ sọsọ m ya da da ndị ọya ọya tara ebe nnọ egwege keesi a more than fifty mana supreme court bụ everywhere onye onye nwere right isi na pati ya debe onye nọ na pati ọzọ akwụkwọ ya gbasara praịmarị to bring Kota Agwani up to 30 Kengudenwani. Kota Agwani up to 60 Kengudenwani. Mana ndị mmadụ na-eche uche ekwuru na-agụ ka ya gbaba nkịtị na-eche na nke onye ha wọk na ma ana ana eya ma ana eya ma eya ma ana gọọmenti ahụ cannot be sustained because ọ dị very unlawful the man kpekwuru ndị ikpe ememe interview apọbishie na this day Vanguard Nation and uh, Sunday Telegraph because na n'ọka ebe a na keesi oru na Tuesday na wotie n'ọka wotie n'ọka wotie n'ọka maka the judicial agwa n'ihe o mere wee hụ na alụkọ ogbugbu ebuli na Abakaliki ka ndị ka ndị ji mma kelie ọgwụ ọrụ ibe a na Abakaliki isi ya tia ọ bụ na a na-agba ewefughị ya so n'ibe anyị na-ekwu lay maalo ñam du mali gan ne la ko ba di so kan ni ko mal di ro na yebe ta bro preach kan ya to you na men ba so da kan ni e no na jugo de ni bi ko ri kan ye men ni ba ni ba walk si e ni no so ni ba go si no ni jugo ra ati ma ren ma lo na fa ni ba ni pito bi ala go no ya president ko ya president de ba ko se ye mo ni senator we ha so rep member ni party ye o ya ba ka we ọmọ ọmọ ekyir ọmọ a yà nà ẹbá nà ama mbọ agolo ekyir bẹ nà ndé agolo ekyir bẹ bẹbẹ bi ọyọ ekyir ekyir ọmọ ẹbẹ yẹn nà ọyọ ekyir yẹn ọmọ ẹbẹ yẹn ekyir bá mpitiri bi na senate owurọ yẹn senate yẹn sùn gbà ọsàn bẹ gà kpa ara wọn yẹ bùrù president nà ẹbá nà ekú mi yóò kú alhaji wọn yẹ ọdẹ mi yóò sọ so na ayé náà yẹ dọ ká ekyir ndé women were jere wọn fẹ dẹ nẹ ade ma eje maka women wọn maka ade ma ade ma wọn yẹ nke wo professor atuka vote owi nìyẹ emma nana this national assembly house of reps o nwere ka ọ sọsọ ya professor dị n'ebe ahụ professor ahụ ọ bụla na and not the young nọ na university na-eme onye ebe ahụ o yiri n'ụtụtụ ọ ma eru ya n'okwu maka bread ha na-egoli the house of bread will need somebody who is competent and capable to provide support to the leadership of the house of representatives yes, she will be one such, such person olóògbé àti àná àti rankin rankin ìlàbọ̀ rankin ọmọ yà wọ́pọ̀ ìdè ìdè nà sílẹ̀ ìdè yóò tún tà mí tẹ̀ tà mí time member. de kpọ́lọ́pọ̀ gbẹ́dọ̀ ìdè yóò tún tà mí ìdè yóò tún tà mí ɛdi na cement na ɔsɔ one year five months seventeen months owó ni bẹ́ẹ̀ kú na cement tónú victory náà dẹ̀ yẹn I contributed to all national debates and intelli intelligently too with very forceful arguments that swayed the senate you know na my own first term kan mo anagye kita ndé wọn ní ma second term third term ẹ yẹ wọn yẹ kẹ ẹ mọ àgbà wọn ní báyìí kú onye a ọ na-eburu m otu kwuru onye ọsọ onye ọsọ m na m ekwu onye very competent Peter bụ president bụrụ senator onye a nọ na House of Reps this line up ga-eme our people very proud very proud ama agwa ya ugbu so na eziokwu ka m kwuru ebe a mana ibere nwata ebe sọrọ ya ha ala mana a m na-ekwu Hallelujah. We are material like in the house of God. Ndị ọzọ na-azọ bụ ndị ọyị na ha They are my very close friends. Na ndị ọkwasa ndị Igbo, ana m adị very very dispassionate about the decisions I make. Ana m eme ibe nne ndị ọkwasa niile ewuro ndị Igbo. Amara to mma dị kọrị tiwere ewere gị ọrụ. the ide tie mma abalị onye Trying to make it. We'll see sị igwe biko ndị eh, ise eh, nwa dịkwa obedient adịbụghị nọmba 4 mara ọrụ a na ụlọ ise ndị na-ajọ ịzọ sinet pancha na ike ekwumihe na dozie nwa mpọ they cannot do what I can do. None of them. Because if I go through what I did in the Senate, in the Senate, and I've even upon the presentation, all issues concerning the I fought very gallantly for Akebu. Father, uche shatik wike kpagharị ebe pito obi na-azọ prezidenti ọbịa n'iso ọsọ Buhari ọ maka na ndị Igbo na-atọrọreti nuisance ọ bụrụ ugwu Awụsa akụgbuo ya pito obi na na-azọ prezidenti ị na-eso Atiku bịa na n'ise na-atọ vootu kedụ ebe ọ na-akọnsidere ya asịrọ na akpa ike nwere ihe ọ na-eme mụrụ ha na-edibeti two days ago ọgba ọsọ mi dun ye dole dole tɔgɔ a k'a ma ne nɔ diya la n na kɔdɔn i bɛ i bɛ na dam de wuli an k'a mun y'a kɛ m'a bɔ o fɔ ten o sɔsɔ dozie fɔ ten o bɛ se a o ma y'a kɛ dozie b'o ko ban yɛ o ye gbe a de a ye a ko nana house of reps o de buhari with the request ka national assembly approve o borrow twenty two point seven nine billion dollars a kɛ ni o de fɛ nigeria de ye wowete project ọ ga-arụ because ewetara matrasi ndị project ya arụ na o wetara project ọ ga-arụ o nweghị nwa project o na south east nigeria na igbo not even one dollar not even one cent o nwere not even one dollar dị na south east nigeria ewedie na senate nke kwuru na gaadị na ya kwuru nse edozie ebe na ha sọrọ ebe ewedie eme ya kwuru kedu ibu na-ejire mi opposed dozie wee zaa tinye na ihe ma gịnị ka ọ sị ya mara ọ dị na vidiyo ya adịrị awe ma ọ bụrụ oge nke na ya mara ife m na-akọ nsị na 2020 n'ịma ọ sị na ya nọ na akụkụ asị ya na ọ nọ ịnọ ọ bụrụ na ịma ya ekwu gịnị o nwere ihe o kwuru o were onwe kọmọ onye amara ọ ga ndị gịnị bụ onye ketara anyị so nọọ ife na-asị abịa na n'isi a a na-ekwu ndị otu eje na ndị otu eje ndị a wee ra gị eje ọ bụrụ na sineti na-ekwu maka ife niile e mere ndị Igbo na nke eborotere eborote si ndị Igbo na ụwa na etinye nke nwoke abịa ka e nwere can you wait a minute for downgrade them to local government? Come to emotion, say local government. Ẹ̀mí ẹ̀ approve. Ẹ̀wọ̀n tètè ń gbèrò àwọn alẹ́ ẹ̀ ọ̀kadà ètò àwọn ètò ìgbélé náà kan àgbẹ̀ náà. Ndị ẹni nọtẹ ebe a, ndị abụọ ebe akpa ayé bìbí lẹ́ntẹ̀, ọ mụ na ọkà na Anambra steeti. Atọghị proscribe na snap Anambra steeti dị ebe. Ma mma, mmecha dị agreement n'elu ebe a. Mkpu ndị a na-ala egbe na Anambra steeti bikọrọ egbe ha, ndị Fulani Dutchman egwuchi ya. Ga-edekwa ọdachi dị tọọ, dị ọdụ egwu egwu anyị niile nọ na ọba na-eje be anyị ọ bụrụ ịrụ otu bedrum gọọmenti windo ọ bụ ihe mmadụ ji na-akpọ ọka ise iti na bidọ Ebe meriri nne anapụ m ka anyị jefu ndị ise so na anamaghị na elekshọn na satọde bido chefuara bido obi ọ prezidenti ebe a ka a na-ekpego onye na-ekpego ka bido prezidenti na-ekpego elekshọn atiku ga-esi net ọ bụrụ ọkụta obi n'anya ọ bụrụ ndị mmadụ ebe a ọ daa ndị siri na ada etesiri onwe amatara ya nọgharịa onwe onye amatara ya nọgharịa achịpụ ya ada ndị na ya n'azụ azụ elekshọn ga-ada ọzọ igbo na-eme onwere onye lebo pati na bịachukwu bezoba eh, sineti na ije na ije na ìjọba ìjọba ló tíkẹ̀tì ní àjọ ìsinmi ẹ̀fọ́ ìjọba pàtì amẹ́bí bẹ́ẹ̀ báyìí ìjà ní ẹ̀rẹ́ ọ̀nà ìbá kejì ẹ̀rẹ́ mẹ́kú abẹ́bà mẹ́rin kẹ̀kẹ́ abára ẹ̀sìn tó tún kejì ẹ̀yẹ tó tún kejì ẹ̀yẹ tó akọ̀rọ̀ mú ni mọ̀ ọ̀nà ara ẹ̀sìn àmọ̀ mà tó ẹ̀kẹ́ ẹ̀sìn Tinubu yà dà n'ala Igbo ọ̀dà ọkpọrọ ike elu niile Tinubu na-asụ ga-ada ọ ga-enye ndị Igbo respect if you don't do it have respect for them Atiku ọwụtọ ọnụ anyị bụ prezident gọvanọ ebe a ka Peter Shatto prezident ọ tụgharịa si n'otu rotation and zone onye ike keta ori ya ori maka ọmụmụ ndị Hausa ka n'ọnụ na delegates ọ tụgharịa Peter n'anya kụ ya ọ Peter gbapụ Atiku akwụsịrị ekwu eme ewu president two times n'aka ndị Igbo kwụ n'azụ ndị amara histrị first day na-adị mmadụ maka onye amaghị ihe mere nna ya ihe mere nna ya nna ya wọn nana pdp ẹmẹ egbe egbe bẹ wọlé na jos abu state treasurer pdp anambra state ẹ mana ìbò ń bá wọ ìgbà kan ní nata na two thousand and one resign afọ a máa ma lọ sí a máa fọra ẹni ẹni ọ yìí máa na bọ́ọ̀lù na fi síkà ayáwó sílẹ̀ kí lè sọ ní fún mi until you die lè sọ ní nǹkan mi. Nyẹ́ ní opportunity àkànjẹ́ one cover àkóró nígbà náà nwa ekpokọ efu eji m ọgama eji awa nkụ ndị mma awa ya dị ekpokọ ụlọ ga na-agba gị iwe ụlọ ahụ dibeti ọ ga na-aga dị no ebe ejibere ndị dibeti n'ebe dibeti a o nwetara na jesi oge dị mma bụ ọ na-egbaba na ahapụ nka mere ndị dị na nsogbu aboki nka jiwa wey na do get na local yoruba na white people wey right wey challenge azubo na uh, act then na judgement eight of december oru na nkem ode ni kem na pdp na right mara akpọrọ ka ọ bụ akpọrọ asọrọ m igbo n'otu n'ebe chere eke na suo nye unu ga-amịrị m na anyị aba mmiri na nwunye because omeri gị na judiciary eme if you cannot uphold justice and truth first of all i dey make rule the bribe mmewere judgement ahụ ọ dere na nkefa yoruba na ypp na fẹ nwere right e challenge abga na krista azụbọl wee mee dobe eweta m ka o dee na nke m afta na uche dị na pdp nwere right challenge na labour party m wee ji ebe ahụ chụọ ya na bench ọ bụ n'obodo you can write this type of document? idecha nke echi dị anya na the same subject matter so ọ chụrụ onwe ndị ibe na-enwe kpọpụtara n'ọka ntinye na n'a ya ahụ ebe a maka ọmalite ọ nụrụ si na ndị nwe ebe a chie na eje na eke ndị m ga-abịa ebe a back to you no matter the circumstance because ya agba nye m chief na-abịa chief n'isi ikwenye ibi ugboro eme ka oketa ka nna gbaghị mmadụ emezuzo emezu maka afọ gị n'anya ịhụrụ n'anya ndị ndị be ụlọ hụrụ n'anya oge na-enwe nwoke nke ọbụla hapụ okwu okwu ọnwa ma nke ọbụla ọnwa ọnwa ekesi ndị ahụ ndị na-ese ọbụla ha dị na mma ha ya wuru amadike anyị eme ihe ọzọ ga-ede Anambra sị na onye g r a asị gị na pdp ada aza elekshọn ife anyị na-eche anyị nwabụ ndị igbo nwee mandate ịkpọpụta peter obi to Obi. Election Labour Party, Emerson no papa mama pikin. I am uncle I tell you nigga about Peter Obi. Nigga about you, I think in the interim Peter Obi na Labour Party. Give us an Hessen at the House of Rep. Give to my PDP, my AP, ekene m unu nke izizi bụ aga m eji alụ iyi ọnụ mgbaalụ wee bido ka ezi osiri ọrụ na ebe a ndị n'ise na ndị prince kpakpando prince ilo ama ekele gị na ndị niile bụ ndị stakeholders n'ebe a ndị nne ana m ekene ụnụ ndị nne m ama ọ dịka nwere iwu na-eke ndị nne ndị na-asịkwa nrọ ụgbọala anyị ndị unique women gbaa na anyị gbaa na anyị I am very sorry. Later, I'm ewepụ ibe ebe a ga-emere m ise. So nke anyị bịa na mgbede were wee na-echegide anyị kịta ka anyị ga-adị more determined to serve you. We will serve you. Eh? Yeah. Chinaza Okoye, Asatu President Youth, Ms. Abe Kenono. Youth, bueno, build the nation, build the youth, build the nation, build the youth. Come on up, um, no number, they can't get. Can't go to the time of an anyị si ise na nwa ise anyị ga-ejekwa obodo na-aba ọzọ tupu ende chinaza ndị mise youth ka m chọrọ ka m kọwalụ na the obedient movement peter obi's journey to become president of nigeria bụ for the youth for the youth apart from being for the youth it will be a special opportunity for the Igbo youths to be reintegrated into Nigeria so that you can get jobs. Yes. You can be considered for anything you want yes. so that your surname will not be a disability for you to aspire to anything in Nigeria. Kita, onye ọbụla na-aza afọ Igbo na surname faịlị adịghị aga n'Abuja mana Peter Obi bụrụ prezidenti na ụlọ adaba afọ ụnụ ụlọ amara echejizi afọ were achọ ọrụ ọiva ka anyị na-anọ ọbịa. the future is bright for you with Peter Obi being president eh? yes. okay yes agụleba so na ebe anyị na-ekwu bụ na kịta ibe dị ndị Igbo mkpa bụ nọmba 1 ka ibe dị ndị Igbo mkpa ndị Igbo Buka onye Igbo bụ president of Nigeria the brightest opportunity we have had is this one Peter Obi na-eme ayameji egwu egwu because ọ gago 36 states of Nigeria campaign Ghana FC chọrọ 37 and uh, mmadụ niile kwụ ya n'azụ ndị anyị na ha n'azụ alhaji na-atọ anyị ha n'azụ alhaji Atiku Abubakar alhaji Rabi Musa kpamkpaso. our Hajj Bola Ahmed Tinubu, Fafilo, na change is coming. And I don't need more. I don't need why distracted by anybody. Onye ọrụ na-eso atiku, soro atiku na Adamawa. Ya bịara n'ụlọ azụ anything. Yes. Ya soro na nwafọ. Ife a na-ekwu na na nke nwaanyị na-eso atiku na azọ sineti na central senatorial zone pdp ahụ ka ọ bụ. who can condemn that and apart from that ọbụrụ dat na na ọ na-emeka ife a nọ na abụja emebide defend ndị zitere gịnị ife ya na-eme n'ebe a va na-etinye ọnụ na ya Seventeen months nọ there you saw how I fought for our people and made them to know na anyị Igbo bụ part of Nigeria si agbapụzina ya agbapụ All of my children are part of Nigeria. Let us go. They should leave us to go. You can't keep us in Nigeria by force. All out the argument. Are they going to lead that debate? It's not possible. I had debate one day here na Unan the Ronan Center. Aside Joe Maya Jojo, Wedra Dozeman was there in my House of Rep, who take on our Senate. The way we take the quest for the National Assembly to approve $22.7 billion Kadwari Boroye for projects in Nigeria, infrastructure development. Before you make such a request to the National Assembly, ị ga-etinye ife ga-eje gaa wee lụ o wee kọmpaịla ebe ọ ga-eji dị mọnụ wee lụ wee tinye na 5 geopolitical zones o one project otu na southeast. Fọnọdụ ebe a na-apasị anya website kedu mụrụ jụrụ ebe a pass approve every request ahụ ọsịnya ọ ebe gị pass ya oji na ọhụrụ gị kere kedu na ebe ahụ achọ etu ka ọ dị uche dị awe na ebe a mere owedere aka ọ bụrụ oge m ebe ahụ mgbakasị adịghị maka ga-ekiri onye ọrụ nwa make me grow to lawyer vaa ɛsɛ nfoto ɔbɛnɛ gba kɛse ɛnɛ iwe tv kɛyɛ olu onye ɔbɛnɛ kini ka yɛ si kɛjɛ otu two point seven billion dollars mi iwe ketere ɛni tiri ɔbɛnɛ kɛyɛ by six aya kɛkɛtɛ three point three billion dollars we lost the money because then they never had a na How can they show enyeso Who ụnụ jisi ike the youth your future is endangered. Ọ̀gbọ́dọ̀ màkà mọ́wàá yìí. The only thing I've told you is to work for you and speak for you. The PTB as the president, our problems are over in Nigeria. Professor William Ọ̀gbọ́dọ̀ kọ́ gàrí ní ọgbọ́n kíta. Ọ wà ká agụ. Ife kọ́ na ekwe kún agaghalị. Ọ dị ka agụ agụ sịrị ya. Prọfesọ o nwere weight. Open a national assembly. There will be there will no there will be no dull moment We her in the house of God. There will be no dull moment. So I'm my young ka ụmụke I a a na-ekele ndị yutu ọgụ next week ka arịchọn ebe a tụrụ sọ labour party let us not tolerate distraction Only na-eso atịkụ wee distraction onye na-eso Tinubu wee distraction onye na-esokwa Kwasoro Igbo land nwere distraction we can't afford it finally ụrụ mana ọ gbara m akwụkwọ o nyochara n'ihe a na-eme decide ịgba m akwụkwọ oje gba m akwụkwọ ka blọk anyị ojekwukwe ndị ọ na-ejekwu n'ugwu awụsa na nwoke abịa Abuja na ọ ga-enye ụlọ nsogbu ejenye judgment against the law enyego m appeal before Wednesday or by Wednesday a ga-enye the judgment I will be in the race I will be on the ballot onwere ihe ga-eme ka a ghara ịnọ n'balọt because the law is clear ime esi na pdp debe onye labour party akwụkwọ na praịmarị judgment a na-agụ every day ewu na ụkọma ọ ga nwoke agụcha na mme interview na abụọ ka wefie n'ọka nwanne nya ngaji wee wepụrụ ya abakaliki maka ọ nyụrụ nsị n'ụta ihe mbarazi judiciary But let's keep faith to the election. After iwu eh? change everything. video ọmụ tinye na bọjetị unu nwere idea ọmụ tinye dis pọtfilio na bọjetị 20 million naira wee bido ya alụm ya oge mere elekshọn 2019 adịghị come back agbataga chụkwanye ibe ndị ọsọ ede ahụ ya n'ime ya odele ava m n'ebe a na ọmụ faundeshọn foundation rugotie n'elu ebe a ọzọ ya davia oke gburu nke m rụrụ arụ nke m dara ava m ọkụrụ wee pimros wee dị enyere m somebody scholarship here from nise ara nise afia bụ na unisi kọrọ na quantity surveying onye ara nise four years come m the ụgwọ akwụkwọ next year na graduate quantity surveying is a five year program so on the final year so why can m na i empower the youth with education All my politician with the best education foundation in Anambra State. I've trained over 300 university graduates. Ma ndị nwere PhD ma ndị nwere master's degree. Ọ bụrụ ike njin eji akpọ ọka ma ọ bụ ọkada. Ọ bụrụ empowerment n'ebe ahụ. Okay, when you train somebody, the person will become a human being, both in the society and in his family. So stay with us, Peter Obi for president, Victor for senate, Orobo for house of reps. Amen choir. Three ballot papers. Three ballot papers. Acquire Labour Party, Labour Party, Labour Party. You understand? Labour Party, Labour Party, Labour Party. I am a leader. You people are leader. I am a so. I am a. Even a Bogoroga. All our plot on a Senate in the outside. ndị ụwa eh? maka ọbụla ka m anyị ga-atụ vote for Peter Obi na ndị ya na ya nọ na pati ụzọ ịtọ ka ọ ga-adị achịle gị akwụkwọ na taa chọọ ebe esi na binye ibinye ebinyekwa ịtọ a ọzọ maka ịtụ ebe ọzọ mana na-akpọcha ndị Igbo azụ Sọpịta Peter onye Igbo na-azọ prezident sọsọ e sọsọ ebe onye ndị Igbo ga-akwado ya na ndị otu ya maka onye je prezident nwee sinetọ nwee House of Rep okeke nwaanyị ọ dọrọ ntị njọ na nwoke nwaanyị na-azụ okeke onwenugo nwaanyị na-azụ okeke ee ọ ga nụrụ okeke nwaanyị dị ntị njọ ibe anyị na-ekwu okwu egwu na bọsa ahụ achụrụ na akwụkwọ na-atọ gbanụ onye ọbụla nkịtị nọcha ebe esere papa na mama na pikin ebe esere josef mary na jizọs ezinụlọ dị asọ mmadụ ịtọ ụnụ tụrụ anya ya ịmụrụ na-enyego ndị igbo aka gbara ama dị nke ahụ ebe ọgaranya anyị ama atụrụ atiku na ndị otu ya anyị ama atụrụ tinubu na ndị otu ya anyị ama atụrụ kwamkpụsị na ndị otu ya ọ bụrụ akpọ atiku ife n'aka na eme atụrụ ya ije na-azụ onye kwụ Atiku na azụchọ ka ịtụgharị ya ọ dabaghị ọ atọ Peter Obi atọ ndị kwụ ya n'azụ ịmana aka e, enyegoro ya aka ịmana ya azaghị otu ọ kpọrọ anyị ịmana ya emeghị ibe kwụ ọtọ ọ ebe nna ya ọnwụ unu ewe n'iwe na abịa leti aka na-ejere obodo ọzọ ọvụ ụbọchị wetara ife a ga-atụ Labour pati Labour pati ka a ga-atụ akwụkwọ next week mana atọ sanatɔw nkepito bi